igbo bụ igbo mma mmanụ ọ bụkwa onye ọ na-agbụ mgbe mbụ aha m bụ ada mmeri chukwu nwankwọ ada nkanụ ada ogbuzuru ogbuzuru ada na-eri ukwu anụ abịakwala m ọzọ iwelitara unu asụsụ igbo ihe dị ka ọdịnibi ya bụ na asụsụ igbo na-adazi ndị mmadụ adịghị akazi obi asụ asụsụ igbo ka ọ ga-esi wee bụrụ na asụsụ igbo ga-adị ruo agbụrụ ọzọ ọ gaghị adị mma na asụsụ igbo ga-awụ n'aka anyị ya mere njikwa ịmalite ihe okwu nke a ka unu wee soro m na-anụ igbo unu nwere ike kpọọ ụmụ unu na ụmụnna unu ka unu wee soro m ka anyị wee na-aghọrị na-asụ asụsụ anyị bụ ọmancha